a kedu ihe ọ bụ ka emezi iji wee nọdụ na agata kịta afụ gị fụ isi wee nọdụ ka onye ike ụwa gwụrụ ka onye ajụrụ ajụ gịnị nne m bụ nwunye nna m ha jụrụ m nri kemgbe abalị atọ nwaanyị jụlụ inye nwa nwaanyị bi ebulu n'afọ nwa ite naanị nri maka gị nkwanụ ka na-etikwanụ ha n'ụdị omuma eh? gwagodi m nwere ihe ime dị iche nwere ihe ime kpata ha ji emeso gị ụdị omuma anyị na m enweghị nne ha ji were eme m ka onye oru na n'obi nna m anụ maka na enwero nne ka ha ji emeso gị ụdị omume nwa kekwana ihe nna gị na-ekwu maka ọnọdụ ya na ndị ichie ya na-aga nzukọ oge ọbụla ọ dị anọghị ugbo ya mere ha ji eme m ihe ọbụla masịrị ha na obi ga-ekwe mmadụ bubee nwa nwaanyị ubi mụrụ ọnụ abalị ụtọ kekwana afa gị obi ajụrụ obi ajụrụ nsogbu adịrọ ficha anya gị ekwesịna eh? bịa solu m ka anyị jee ebe m ịbata be m ka nne juo oge afọ ka ilie nili juo afọ kedu ihe mmadụ ji nni ọkụ gburu eme nni yegolo eye ee ilie ya elie enyụọ ya na nsị ịdọba ya adọba ọ gbanarị gị n'ụka kedu ihe ji nri eme bịa ebezina solu m ka anyị na abịa anyị nala ụka nye gị nri nye juo gị nri afọ ka ili juo nri afọ ọfụma ọfụma bịa ka anyị jee amanụ m onye ibu ma soro gị gawa ebe be onye ibu maka gị na-eme eme ọ maka m emegbuo gị egbuo ma ewelu gị gwa ọgwụ ego ọ ya ka ị na-atụzi m egwu ị na-atụ m egwu nsị ọ bụkwa nna m gbuo gị egbu kịta o nwere ụlọ ị ga-abalị m ọ na m na-aga taa mfe oge fụ ka isi wee nọdị nọdị ka onye ụwa jụrụ ajụ nne gị anya ọnọdụ gị metụ m n'obi sị ka m bịa malie na-eme gị nwekwa ihe ọjọọ ọbụla m bụ n'obi bịa ka ije ka nye gị nri biko nna ọ bụrụ na ị mara ihe ga-akpọ m kpọọ m nne maọbụ kpọọ m ezi enyi gị bi na mgbada ebe ebe m anyị gbada afọ ebe enyi o tesịrị aka nne anya bịa ka ije ka nye gị nri ka ilijuo n'afọ 我所不难过不着。你别，你你，呜。 m n'ihi nke ha sọgbuo onwe ya mm-hmm. <laughs> ọbụla m na-eri nke a na obi nna m ewuo Nsụka dịkwala Olisa hmm. ọ masịkwara mụ na ịbịa lie n'isi ọ dịrị dịrọkwanụ fịala mmadụ isicha n'ife onye lili maka na ọsọsọ m na-anọ nsisie sọma na-eli etu a nne ya si wee tọọ ọgụ ụtọ

ya bụ na ihe niile e, e, eh, e. alụchago m na na na ihe ya emesigonu m ihe niile mana ofu ya na-agwa gị bụ mgbọsị ọbụla ị nọkọtakwara na obi eze aga gị bịa ebe a ọ bụgodu na m anọrọ ya ifugo ụzọ nke anọ hmm. be ya ọbụla efu buru ya dị ya ma ọ bụ ụzọ nke a hmm. ya ọbụla efu ya dị ọ bụrụ na ị batara na mbala ọ bụrụ ube ma oloma ma ọ bụ ụdara nke ọbụla ịtụta achalie ọ bụgodo ewu nufudebe n'elu ewu a ọ bụrụ na o nwere nke gụrụ gị na-anụ gụrụ gị ịta ee hmm. echekwala ka m bata nke ị nwụrụ gbuo ya ọcha sie taa e, biko welu ebe a merube gị nke abụọ hmm. bido taa gawa hmm. nne m ma bịa na e? ka ọ dị ụbọchị ọzọ efere ndị a nsa ịcha eh? ezili m ya ozi nwa bụ ọla mma isi m na ndị odibo si na fa ga-enyere ya aka wee mee ezili m ya ozi igwe m na ndị odibo ga-enyere ya aka tupu na eme ya anya na-emechi e ka ọ bụrụ na ị burugo ozu onwe gị buba na kichin a jee chafela ọsịsọ menye ya egwu anụmanụ aka m emeghe ife ọ ga-abụ mmesị anyị ịtaba onwe gị taịtụ izu zuzubata onwe gị n'ezinụlọ bịa ndị nwa uchenna ngwa sie sie ọsịsọ sie anwakwa na anwa ee eh? ụlọ ọma ka ụlọ ọjọọ ka gịnị ka ị na-akpọ onwe gị biko ka ị ga na-anọ na obi eza anwakwa na anwa n'ime ndụ gị niile wee were ozi dịrị ndị odibo wee si nwa m jee rụọ ya biko ejikwa m chena na-ayọ gị anwakwana enwe ọzọ ka a ghara ịgwa gị ebe okere gị ruru ma o gosi gị ebe ihe ejedebe njedebe gị na-eme ya ọlaedo ọlaedo ka ọ gịnị ka a na-akpọ ya ị na-anwa m oru a sị m na ị na-anwa m n'akwa m ị na-anwa m n'akwa m ọlaedo ma ngwa gị ụbọchị ọbụla ị ga-anwakwa anwa wee mekwa ụdị ife ọzọ ị ịchọkwa ka anyị bụ nwaanyị ike ị na-anụ ife m na-agwa ịchọ ka anyị bụ onwe anyị ike anyị abụọ onwe anyị ike ọlaedo <laughs> ọ gịnị bụ nke a ụlọ ọjọọ ụlọ ọjọọ nne m anya ọfụma ụfụna hmm? m eyiri akwa nji aka ọnụ ọ bụrụ na anyị yi akwa nji aka ọnụ e, ehụsa gị nwebere ịmakwụrụ ka e, biko ayọ gị ifuru ife ọbụla bụ ozi ruru unyi na na obi eze a ị chọrọ ị na-ezi onye ọbụla were eji mobi ajụrụ afe gị n'aka were ya mere ka o si sọ gị hmm. biko emekwana bịa n'ebe ụmụ m nọ hmm. ị na-anụkwa ya kama ị ga-ekwu na ọ bụ igwe na-ele m anya ọfụma na-ekpoghi <laughs> hmm. na-enenụ m anya ekwuru ife na-enweghị ike ekwuru ife na-enweghị igwe na-ene m anya ọfụma ọzọ nwanne m emeka nwaanyị emeela ọ bụ mmasị m isi obodo iri abalị ụnyaahụ mana nne gị bụ onye dị ọma aka na ntị wee sị m na ọ bụrụ na ọ nwaa anwa wee fụ m maọbụ inyo n'akụkụ ebe m na-eri m fịọ m nne m mm. ma ha dịkwa ga-ejikwa n'ụdị okwu a ọ makara nne gị anwụgo nsogbu adịrọ amago m ife m aga m agwa nne m okwu ife a akaligo keke nwere ime aṅụ mmiri tọgbọ n'ezinụlọ a ọmakwa na ọkpere eze ka ị bụ ọ na-achụgharị gị ebe niile ihe akarịgo mba mba mba mba mba mba mba ya bẹ̀rẹ̀ òtún. hayi gbàǹbà mbese gbọ́ra biko hayi. ibe kata mẹ ihe amu yi na-ekwu ẹ mgbe na mmegi ahụ ọma ọma biko biko ama ya ọdụ ẹ ụzọ m ka dị n'ụkpa biko biko oge dị biko. akwụkwọ nna okwu ife akwụkwọ nke a na-akọ ogologo akọ amụgo m ife mere abụzi okwu. Emeka, anọ nke ị na-eti mkpu, ọ dịkwara mma? E enwere ife mere njebe ebe ị na-eme na onwere ife na-eme bịa bịa bịa jụ echekwa na nne gba ka ọ anọ nọkọtara na were anya na-aba fụ gị ka ị nọ ebe a uchenna ya ị kacha eti n'ọdụ <laughs> ee maka na ọ bụrụ na ị nwe wee gbanye onyonyo a Na aure nwara nwara ọgbanye nne agwọ gị ka abacha uchenna nne o ịdalife nne gwasị na ozugbo ya ka nje gwa nne uchenna biko bie uchenna biko rabia ị na-anya rabia rabia adaba ife ọwụ emeka ị na-erupụrụ nne isi ka nje gwa nne biko ejebe ego uche biko biko ka nje gwa nne anụ abịa that one will zikụwasịghadị onye mkpọrọ nne akpọ m anụ ọfịa ewuchi m gịnị ka m ga-eme nne ọ gịnị ka m ga-emezi anya mmiri ụtụtụ ọbụla ọkazi mma obi mgbanwe ihe ọbụla ọkazi mma anya mmiri anyasị ọbụla ọkakwu mma ọ gịnị ka m ga-eme onye amụrụ n'obi eze nọ na nsogbu onye amụrụ n'ime ofi nọ na nsogbu ije ụwa ife anyaukwu na-eme n'ụwa ochim na nkịka m na-arịọ anya mmiri m nọ n'iru gị ude m na nsụ nọ n'iru gị olise ebe biko matara m ọsọ enyemaka o alili egbue m alili egbue m nwa eze si na-eri ya mụrụ m nwa gị m bụ nne m ndị mkpọrọ nne akpọghị m nwa o onye mkpọrọ nne m akpọghị m nwa ma nta chinwe ndụ ya bụrụ nne m ndị mkpọrọ ikwu na ibe arapụgo m chiolisado na gị na na nwa bịa n'ije afụjuo n'anya bịa n'oge bụ arụne m aru fatogima. na-egbu m mgbu ofe achọghị ma agụrụ egbue ndụ ofe achọghị ma eh, eh. o Chukwu Thank you. mere m ebere obi ajụrụ ịgbatago ịgbatago na ide edebezi n'iwu m n'ụlọ ọ bụ ya ọ bụrụ dị mmadụ ka m na-ajụ n'ala ụlọ nwa biko ike gwụchasịrị ebe a nọ ifichago m ebe niile jee lọlọ ọlaedo ozi jee nke gị nyefọziri uwe ficha ọmụ gị biko ka nwere ike mma ga ficha ya chelụ mụnwa bụ ụlọ ọma zili ya ozi ịrapụ ozi nzili jebe ozi ajọ a na-akpọ ọlaedo obi ajọ biko e eh? biko ka nga ficha ọ bịajụ onye be aka ị na na-achọ na gị biko akwa nsị gị sara m mmiri ka i dere m idesi gị chiana anyị chere akwa nsị gị sara mbụ ya ee ọkwa m nwa bụ edo ka i wee sa na ana nkịtị e? nke pụta na anya nke ya afọ m efe biko obi ajụlụ baka idozi elu m imu na mansị ka idozi elu m o cherekwa ụlọ ọjọọ nye na ọ bụ gị gbochiri ya imere m ife nziri ya e, nke ịnwa kwụsịrị obeju m ife nziri ya <laughs> ụlọ ọjọọ ụlọ ọjọọ akpụtakwana nwa agụ na ụra akpatakwara nwa agụ na-arahụ ụra ị na ha akpa mgbe nze efu ị na ha achịkpa mgbe nze nwunye efu ụlọ ọjọọ ka obi ajụrụ ị akpa ewu efu agụ arahụ ụra imetekwa ya hmm. maka na ịkpalite m agwa m ife afa m ji bụrụ ụlọ ọma nke taala ụlọ ọjọọ ị na-enwe ndidi ị ga-enwegide ndidi n'obi eze a afa gị enweburu ndidi ọkwa gị ị ga-enwegide ndidi ma apụghị n'ahụ e, e wee zaa ndidi ife ọka ọrụ ma amaghị ebe e si wee jekọta gị mgba ke nke ị na-erebatazi erebata ịmakwana ime imesi m nkụja akụja kịta eh? ke ka ime afụazị m gị ụnyaahụ anya wee tọọ m n'ezi nne m ndị achọ izigbu m n'ozi ụnyaahụ eh? ha chọọ izigbu m n'ozi ịmụrụ ka akụkọ m si adị obi ajụrụ ebe a obi ajụrụ ebe nke ọzọ nne m mana ekele jiri Chukwu na-abịara m taa eh? ama m na iwe adịghị ewe gị ọ bụrụ nnọọ maka ozi ụlọ nsogbu adịrọ ha na-ezighị na-eje ya maka ofu ihe mma n'ụwa bụ na ifula ozi ụlọ nna egbu mmadụ enugị ihe na-agwa gị ozi ụlọ adịghị egbu mmadụ kama oge egbu gị egbu mee gị sie ike gbasie ike ịnụgị ihe na-agwa gị mana ka ijesikwa ozi a niile ije ha enyekwa gị nke bụ nne ka ile nne m ha nyekwa mụ mana ọ bụ ofu ofe onye na ndị odibo nwaanyị bụ ihe kpachapụtara nwa obere ndị nwa iri nri ahụ hmm? hmm. adaeze chukwu nwa nka o wee kpachapụta nne binye gị ile chineke gozikwa ya nke nne abụrụ nsogbu nke anyị bịago kịta anyị ga-abịa ka ị nọdụ anị ka nye gị nne ka irijuo afọ nne gị nke ọ ga-abịa ili sie nkechi elu gị nke ị ga-eji na ọ ga-abụ iluo n'abalị ilikwuo oh. ngwa na awa nwa ka m sachatazie efere tinye ndụ

Biraz iyi bir yerden. niile m ụnụ maka na um, eri ogologo oge nọ n'obodo emere ka anya ụnụ bịachaa m taa <laughs> mgbe na-ewepụ anya ọzọ ji wee gọzi m asị m ekene dụrụ m um, ogogbo ogogbo mara mma omeji <laughs> nna m ah, bịa jụrụ anya gị mekwara mgbe ị nọ n'obodo oyibo ya na anụ m etikwe gị n'ekpere pụrụ iche na-ekpe ka ị bata n'udo na ọṅụ nkịta hmm? ị batara n'udo na ọṅụ obi ajụlugo hmm? obi ajụlụ

ihe a na-eme ndụkwago obi mma ee eh, eh, na-ama eche zọkwa ndị na ihe ndị gotere eh, na amerịka elona jide nke nna m <laughs> Ee,

Danke, well, then. Hey. Eh, obi adu nwa. Jana. Well, nke gị. Adu nwa. Ma nke a ah, nke gị. Ah, Eme nwata ka emere ibi. Ngala azie nwa ya. Ọ bụ ka nwaanyị. Eh? Ka nwaanyị. atụrụ atụrụ ndị igbo ewu gị nwa chịkọrọ ma obi ele chika ngwa gị ifenụ na ihe yikwa akwa ọfụ ọzọ ebe a esi e obodo oyibo wee chịtara ndị gị akwa ị na-eko n'elekere nke ahụ ihe ejiwe eyi akwa ọfụ na-ajụ asị ahụ n'ele ahụ eji eyi akwa ọfụ ihu ọjọọ ya Glass. Woo! Woo! si dị onye mkpọrọ nne ya ụmụ m anụ ọfịa ewuchi m gịnị ka m ga-eme nne ọ gịnị ka m ga-emezi anya mmiri ụtụtụ ọbụla ọkazi mma obi mgbanwe ihe ọbụla anya si ọbụla ọkakwụ mma ogini ka nke onye amụrụ n'obi eze nọ na nsogbu onye amụrụ n'ime ọfịa nọ na nsogbu ije ụwa ifeanya ukwu na-eme n'ụwa Otu m na dịka m ya bụ mụ na mma nọ na-achọgharị gị n'obi eze a eri mgbe mhm. ọbụnakwa ka ị na-ebe a na-ebe obi ajụrụ ogịnị kwa kere ife menụ kee nke ibekwa akwa gịnị mere ọkpara eze gbana anyị okwu nunu eh? gwa anyị okwu eche m na ịbụ ndị enyi gị gbana ya okwu nunu ka anyị mara ihe na-eme gị bịa na ebe a nọrọ nnọọ ọsọ ọsọ gị na-ebesa akwa gwa ihe na-eme gị o emeka obi ajụrụ ị mara nne gị Yalala mama, chapwa na iku telo. Hey! Chapwa! Nem na naga kon na isa lagi. Hey! Kefin nem gideme kon ife do tu abikon. No kwa. Fukura akwa. Ife akali gana me je nem kita. Ke ke ke di ke di chibi ni. Mama mama, akpara eze. Biko na chieta na chieta na chieta na chieta. Otu omu oge. Mba, achune n'ọkụ n'ọkụ otu a. Ime ya otu ịmakwa n'ọkpara eze ka ị na-aga ịga kpụtarụ nsogbu n'elu nsogbu nke dị abịa ugbu a. biko nachitakpọ a ka menọrọ ihe ị chọrọ ime ọkwa lọla ọla edo ya chịrịba akwa nwa gwana gị ya chịrịba nnọọ ya yibe ife akaliko m ga-ama ife mmemme ya ife akaliko m ga-ama ife mmemme ya mana biko ya ka ịgaliko dị nne ka jegori ka eri nri anụ ọkpụkpụ ya nke ọ na-akpọ anyị chọrọ ka ime anyị ya ka ọ daa <laughs> e ife ọzọ nji kpabụ na abụọ anyị nche nọghị n'ebe a ọkacha gị na uchenna ka unu si akpaso obi ajụla agwa na obi igwe a ọ dịrọ anya mma dịrọ ntị mma ịnụ na ya ka nsị ka nye ọnụ biko dododo ka unu kwụsị ya biko Emeka ọ maka obi ajụrụ ka iji ekpe anyị ukwe ọ bụ na ọ bụrụ na ịbụ nwanne nwoke nke tọm aka m eji aka na abụ makasịa gị marie gị ntị nna ọkụ nere ife okwu ị nwere ozi nsọpụrụ ọkụ ya cherekwa chere chere chere Emeka nne ọhala na-apụ gị ka ị na-apụ ala ee nkwofu kịta o were ofu ọ na-apụ gị ka ị na-apụ apụ chere ọ maka ewu ọfịa nọ n'obi igwe ka iji maka wee kpọkọ ya ebe na-akọ erima juru gị ọnụ ee ọlaedo ịfụgo ife ọlaedo ịfụgo ife nne agwasigo m gị ife dị m n'obi otu anyị sikwu ya ka o si dị olee obi ajụrụ ka nwa nke ị mụrụ amụ emezina ya otu anyị si apụ m na akpọkpọ na-eme gị n'isi nne ịma m ọla hei m ka ga-amakwa gị ya maa gị ya maa gị makwasịkwa gị ya ma ọ bụrụ na ịta afim ọzọ afọ m na na-apụ apụ isi na mgba gị gara gara anụ ọfịa emeka chelụkwa anwakwa na anwa anwakwa na anwa kpọọ ụdị oku ọzọ maka na ịkpọ ya mma ekwekwa ka obi etu a mma ife o mma ife aha mana nne nne otu esi wee ma emeka ụra ọ dịkwa mma n'ihu ndị odibo niile o nwere ka ọ dị ihe ka anyị eme ụra ụbịa dịkwa m mma atụrụ ọcha nke a sị na gịnị atụrụ ọcha isi ihe na nkwa m zụzụpụ kịta enye gị nke gị tutu si ebe a pụọ ọsịsọ mbọsị ọzọ ọ bụrụ na ịgo mmanya nkwụ oke oke oke oke afọ ọkwa ma odiri oke ọzọ ka e uri ya anụ gị ebee ka obi ajụ na Emeka na. m obi ajụrụ ozi Uchenna ebee ka nwanne nwoke jere mm. nna anyị ọ jụrụ isonye anyị ọ jụrụ isonye anyị nke a bụzi ekene ezigbo ihe nke apụta eh, eh, nne ọma kama na obi adịrị ya mma ọ nwere ike ihu ya dị ihu ya gbarụ agbarụ ihe ọgbarụ agbarụ ọfụma Anjoge. Anjoge. Eh eh eh. Nai, eh. hap. Eh, eh, Mano wa mko. Hapa wa o. Oh? Mano wa mko. Mam kam mesi ujigo yi o. Oh? Kaje mari fob. Em. Mara ujigo na ni. Kai we chi ya. Hmm? Biko na eme na osiso. Aga cousin kake. ama na ọ bụrụ nwaanyị ka ọ bụ nwaanyị esi di ya kwapụrụ ya ngwongwo n'ezi ka ị na-esikwa na nri nne gị nọ n'ime na-ajụsisi oyi ọ gwara gị ugboro ugboro wezugo onwe gị n'ebe ama usu a nọ ị chọghị ịnụ ntị

mụ nwa abụọ lebe mụrụ gị bụrụ gị n'afọ ma mụọ ee ka enupụrụ isi nsogbu adịrọ gbachiri m mba egosi gị na ọmụmụ abụmụrụ gị na ọmụ abụ nne gị anụ ọfịa ebe ikwere na nke na nke ikwu enweghị ọjọọ dị kansịl metiri gị anụ na nne ya kịta gbuo onwe gị ife ha ọkụ ife nchọ ka mụ na gị tụgharị uche na ya gbasatara nwa abụsị na ya bụ obi ele ka obi atụrụ obi nkịta ka obi atụrụ ka ọ bụ ndị njọ ka m gwa gị na ọnụnọ ụmụ nwa ahụ na obi eze a onye nne kịka nke a si bụrụzi ife ife nne nwa mere mụ mgbe igwe bịara ka ọnụ m nne ya furu ntutu wee taa na mụnwa bụ ọlaedo ama ntụnata ụkwụ na obi eze nwee ife na ome ha ọ bụrụ na aka chi ana anyị dị n'ebe nnọ wee mesịa bata mbatazia bata wee tụrụ ime gị hei eberebe wee na-egbuzi n'obi ajụrụ hmm. o wee wee na-echi m mọnwụ na ana na-agwa gị wee mee m were ezi na-ekpe ekwere nweghị ife nwa ya na-emerụ ozizie m nke m na-emerụ ozizie m nke m na-ama emerụ ife niile ọ na-agba mbọ bụ ka gịnị ka ị wee si n'afọ ma wee pụọ hmm. ọ bụrụ na chi ana anyị kwadoro m wee nọ wee mụsịa gị ya mere m ji na-eme ka onye efe ebe a mana nne chelụkwa chelụkwa ma na ihe ọjọọ niile bụ nne obi ajụrụ mere gị na ọ bụla obi ajụrụ ị na-achọ ịkọwazila nna ị chọrọ iji ife ọjọọ nne obi ajụrụ mere wee kwụọ obi ajụrụ ụgwọ dịka m n'ime nghọtasị ọrụ na obi ajụ nọ n'obi eze ga-anapụ gị nwa ịbụ ọnọchi igwe ị ọka ezi ihe m ji eme ihe niile na-echelụkwa bụ na kedu ka a esi wepụ ya kedu ka a ga-esi chụpụ obi a gị nke nọchiri m anya mbanụ mbanụ mba nne nne obi bụ aṅụrị kịta ịghọtagwo ife na ị mmụọ gị obi gị ọfụma ọfụma nne na amarọ nnọọ ife a mere iji e akpaso ya ụdị agwa ị na-akpaso ya mana ife m chọrọ n'aka gị bụ sọsọ njikọ aka anyị jikọ aka anyị anụ ya bụ ọgụ maka sị na anyụkọ mere ọnụ ọgba ofufuru nne daalụ ya mere butuo mmụọ gị ya mere butuo mmụọ gị butuo obi gị hmm? na m ekwe egobe m nnọọ biko ozugo ozugo biko ọbịa na-awọrị anyị na anyị nnọọ ọbịa nnọọ n'ihu anyị ọ na-ekwu iri anyị ka a ga-asị ka a ga-asị na ezigbo mmadụ ka ọ bụ ọ gaa n'azụ ọ sụtọba anyị sụtọba sụtọba sụtọba n'otu o siri wee masị ya agaghị m ekweta mgbe ọ bụ a jụrụ e? e? n'anya dị m na ị ga-anọ ka ata gwa nwanne gị okwu ga-agbawa ya obi aga m ekwe aga m ekwe cha cha cha na anyị na gị e? echekwa na anyị na gị egosi ya ọ dịrọ mma cha amara m ka ife asị amara m mmụọ banyere m n'ime amara m ka m si wee gwa gị okwu ọjọọ amara m ife banyere m n'ime ị ma na eri mgbe m ji gwa gị okwu a mụ na mmụọ m anọrọ ife aka na obi na-achịgharị na-agbagharị ezubere m ike biko biko gbaghara biko amara m mma sonu m yọba ya biko yọrọ gị yọbanụ m ya biko amakwanụ m mgbe ya ji eme amara m ife asị eme ọkpara eze biko obi gị dajụọ o nwee mmụọ mgbaghara ọkwanụ nwanne gị nwoke ka ọ bụ o biko gbaghara ya na-asịkwa na onye mejọ si yọọ mgbaghara si gbaghara ya maka ọ bụrụ na anaghị eme etu a adị m chaa chaa cha na o nwere onye ya na ibe ya ga-adị na mma n'ụwa biko o nwee mmụọ mgbaghara biko o n'ọkwanụ nwanne gị biko onye mkpọrọ nne ya kpọọ anụ ọfịa ọbụla ọkazi mma ime mbọsị a ọ tọrọ obi ụtọ itiri obi ajụrụ ihe onye ebe ka nwatakịrị ịfụkwa ọnụ ya hmm, kpụọ ebe ọnụ ka nwatakịrị na-enye ala ọ na-atọkwa nne ụtọ na-enwere ya nwere ọ na-atọ nne ụtọ ọ na-atọ nne ụtọ nwa anụ ọhịa o kwesịrị ka a chụpụ ya n'ogige n'obi igwe a ka a chụpụ ya ka ọ pụọ o kwesịrị ịnọ n'obi igwe Uchenna eh. gbaa enwere atụmatụ nji eh? ife atụmatụ eh? rapụ ma ọ bụ n'ọnwụ ma ọ bụ na ndụ obi ajụrụ onwe ya achụpụrụ achụpụ n'obi igwe nwanne m nwoke ọ pụọ n'ala e. obi ekwesịrị ịdị na-eti gị enwere atụmatụ nke nne ji nke adịghị ịfụ atụmatụ nne hajicha atụmatụ ahajie ya wee kwụrụ kpọwa ha o nwere nwa obere oge nna ekwuru ya ya agwa gị agwa gị ama m nne ama m ife nne gị eme mana biko ọ nwanna nwoke tupu ekene ma azụ ka mmanụ kene ife bụ ife a nne na fa akwado ile anyị fụ na ọfịa nwee ntị ọ bụrụ ebe anyị ekwube ebe a mgbe ị laruelu ụlọ na nne ekwu na ya agwa gị akpọkọ ahaji maka anyị si wee ya ife ma ọ bụkwa ma onye eme onye eme o nwere anapụ ife lụrụ na be nna m okpu igwe bụ nwa ka ọ lụọ aga m ekpu ya ọ gị nwe ya ekpu ya onye ka ha na-ekwu na nwa obere oge kịta na eh. etube gị igwe ee eh, ife ikwuru bụ gbama mana ka ekwere maka ụlọọrụ ụlọ ọma oke eh, ọ ụlọ ọma nke ịbụ obere okwu nne ya ejekwuru nne na-ahaji nne na-ahaji atụmatụ onye esonye anyị ome ga-eme onye esonye anyị nzọbụ adịrọzi m ọkwa ifuru be nna enwere onye ka anapụ m ifere ọrụ mba na okpu igwe ahụ bụ isi ya ka ọ gafe aba isi gị ka ọ ya aba onye ọ bụ esonye anyị Nne daalụ nne m. a ka ilo akpụ. ya gịnị Ọma. Mma bụ ofu onye na odibo nna m ndị nwaanyị. Hmm? Nke a mma nwata nwaanyị na-agwa gị na-enyere m aka oge ọbụla. Hmm? Ọ gbara isi akwara sị na ọ chọrọ ịfụ gị. Ya mere ji kpọta ya ebe Ya mere ji kpọrọ ya Ọnwa. Hmm. Snapchat bụzi gịnị? mma mma ịmakakwanụ eh, eh, a na-akpọkwanụ gị mma daalụ obi ajụlụ na-akọlụ m etu isi enyere ya aka ihe niile ị na-emeli ya n'ubi eze nyaa ka isi enyere ya aka dịka nwanne Olise Abinigwe ga-agọzikwa gị ọ ga-agọzili m gị maka na ibe ezigbo mmadụ ụka ndị elu ka nchọ n'ihu m ga-emetụ n'ọnụ ịbụkwa na ezigbo mmadụ ekwesịrị m imelu gị ọjị nne eh? obi bụ sa aṅụrị nnọọ eh. makwa kamgbe ọkpara eze matara gị obi na-abụ ya sọ aṅụrị sa aṅụrị mgbe ọbụla m chọkwara na ịma ihe na-eme ya obi ụta ọgwa m nọọ maka gị mụọ na onwe m obi aṅụrị na-akpazikwa m oru <laughs> eh? ya ka anyị ka amaghị hmm. hmm. eh, a ahụ juru nnọọ oyi kemgbe ị gawara obere ibu nwa m ama na ọ ga-ajụ gị oyi ama m maka na ọ mgbe m n'obodo ahụ m ịma na nkwa ego nkwa sị na mama hapụ kwekwaghị nkwa ọzọ na ama m ekwu oge ebe ahụ n'aka njichite wee gbarụ nnọọ ka e, e, e, egwu dọpụ n'ọbụrụ wee batara ndewo nna hmm. obi bụ nọọsụ sọ aṅụrị ịma na obi na-adị m mma ma m nọrọ n'akụkụ gị ee <laughs> ọkwa n'ofu ihe agwa iwu ugogbe dịka nne gị onye ọbụla ma fụrụ gị mara gị nyenwara mma gị amarakwa nne gị ọ na-abụ ncheta maka nne gị nne ya emume m akwụ arịrị onye bịagodu ya bịagodu ah! eh, mana ekwere m nkwa sị na ị ga-akọrọ m akụkọ gbasara nne m kọziere nne ya ugbu a ekwere eh, eh, ọ bụ eziokwu na nkwa gị nkwa na m ga-akọrọ gị akụkọ gbasara nne m mana ọ ma ugbu a ga akọrọ ihe niile gbasara ego aṅụ na aṅụ na ngwa akwụ na-adị echi o nwere ọgbakọ m ga-aga ọ ga-amasị m na ị ga-eso m akwa ngoro goro ọkụ n'obodo oyibo ya ka ị ga-eyi afọ m na gị na nwa gị okenye nwere eme na-akpa nnọọ na ọ na-eme ahụ si agba m na-ese m mbọ na-ese m mbọ na-ese akwara na-akwụtịcha ndị gbagara agbagara na-akwụtị ọ na-emekwa na ọ na-enyere ụlọma aka n'ọrụ agbụrụ na-enyere ịbịakwa ịbịakwa ihe aghọpịakwa n'anya ihe aghọpịa anya ee n'ọkawa ofu ihe ofu mmiri na-asụ n'ite hmm. obi ọjụrụ mụ na efe ga-akpa nkata mba ife ị ga-agwa na-ewu utozugbo ife ife a m chọrọ ka anyị kpaa nkata ụmụazị ọ nkata di na nwaanyị nkata ndị okenye ama m ga-agwa m iwe ma ọ karịa etu a bụrụ ihe abụga mbọsọ gị anyị na mmanya nnọọ ihe a bịa wakwu ihe a ka nwa m na na nwaanyị ahụ cheka ngwa gị nọ n'ọnụnọ nwa nọ n'obi eze bụkwa ọgbaghara nye onye ọbụla n'obi oh, eze ahụ onye abụkwara onye ịmazi nwa nwaanyị amụsu ahụ obi ajọrọ nna si n'ọya n'ọnụ kedụkwa nke ome ka nkọrọ gị akụkọ obere afọ na gị na nwa gị okenye nwere eme ahụ na-akpa nnọọ afọ igbo afọ ogologo imi ịma na ọ na enwe m obi ahụ gwago si agba m na-ese mbọ na-ese m mbọ na-ese akwara na-akwụtịa ndị gbagara agbagara na-akwụtị ọkụ ife ọ na-emekwa na ọ na-enyere ọma aka n'ọrụ ọ na ịbịakwa ịbịakwa e ihe aghọpịakwa n'anya ihe aghọpịa anya ee <laughs> eh, eh, gbadụrụ hmm. eh, na ofu ihe ofu mmiri na asụlite ọbịa ife ọbụla ị ga-agwa n'igwe o tozugbo ifechukwu ife a m chọrọ ka anyị kpaa na nkata ụmụazị ọ nkata di na nwaanyị eh? nkata ndị okenye ama m ị ga-agwa m were n'igwe ma ọ karịa etu a bụrụ ihe abụga mbọsọ gị mana m anyị na-esiri mmanya nnọọ wụọ m na n'iru ihe a bịa wakwu ihe a ka nwa m na ihe m na-ekwu ọkọ sì lérò. nwa ofufe mmadụ ama afụfọ nya nye olugo na ụdị a n'ebe anyị ga-eji kwa ụtụtụ chọba ewu ojii eme na ọfụ nwa ga-eme ofu n'obi esa gbado gbatị enweghị nsogbu mmesịa nwa mmesịa ya ọ ga-ama na ọlaedo a na-akpọ m abụ na nkịtị lala ọlaedo ya onye mmeduga uh, eh, ya nwanne echi tata mba nwanne echi mana mara ụdịrị uwe m na duga ya ya bụ mmemme ọ bụrụ nke a nna chinyere gị na ịma na ọ ga-alaiki ya ọ ga-adị ya mma ka ebe iyi ka ọ nka kedu uwe natara gị mbọsa maka eri abalị ka achọ uwe ahụ achọ kedu ya anya m ya ọsịsọ amakwa m ihe na-akwa rechi ọnụ gị ọsịsọ anụ ọfịa na-eke ọnụ ya na-esi ka mposi ndị anam anụ ọfịa obi atụrụ cherekwa nya amụsụ ga-ebugo n'unu nke bụzi ịnọ ihe ọbụla sọrọ gị ghọọ wee na-akpọ n'ime akwa m wee ihe nsogbu adịrọ m emeka njije gwa igwe na-enweghị ofu onye oshi n'ime ya ewu ọ bụrụ onye mere ya ọ bụrụ ọbụrụ onye were ya ka onye were ya ka onye were ya ndị ma were ya chimekwere emeka isi gịnị

n'ọnụ orie ọka agbọrọ ya ereri ọ ka na n'ime afọ wee na-eme onye nzuzu ka gị nwa ọkwa gị obi atọ gosi ọdị onye mkpọ kabul bülmez na-azụ nọ nọrụ sọsọ ya ọ na-agụ egwu na-ebe akwa kwụsị ihe ị na-eme na ọ dịrọ m mma n'obi cha cha cha kwụsị ya hmm? kọwalụ m m ma ghọta m mba mba mba ya ọzọ biko hmm? ọ kwụsị ya ka ọ na ịmara na afụfụ niile a na mmegbu na ihe niile a na-eme gị n'obi eza na ọya ga-akọwapụta otu ịdị mma gị n'iru ka ọ na ịmara na nke dị n'iru ka ọ na ịmara kwụsị ihe na-eme na achọrọ m ya kwụsị ya biko ọ dịrọ mma chachacha kwụsị ya na ọkpara eze ka ịbụ ịbụrụ ohu ka ndị ụmụ odibo niile a jụrụ na obi eze abịazie n'azụ ụlọ afụ nnọọ ihe ọkpara eze na-eme n'azụ ụlọ a gasịzi na ihe egwuregwu ka ị na-eme ka ọ nọọ ihe ụmụaka ewerekwuzie gị ka ụmụaka ka ohu ka ịbụ kwụsị ya biko achọrọ m ya hmm? ọbụladị obere agbamume anyị nye nkịta hmm. omego ka m sie ike ka obi m ike mana hmm? e mma akwụsị ibe akwa igwe ezigbo ọhịa chineke kere ụwa niile chineke kere eluigwe na biko na m anya gị n'isi nwa m ebe ọbụla nwatakịrị a nọ chekwabalụ m n'ụtụ chekwabalụ m ya chelu m n'abalị ee eh, ejikwa m nzu wee bịa iche ya mgbọsị eke iche ya mgbọsị a chee ya mgbọsị nkwụ chee ya mgbọsị orie ụbọchị na afịa na-anọ ọ tụtụgokwa ihe mazi ụzọ wee bịa ọ na mma udo udo dị enweghị nne nne mana ọ bụrụ nke na-agụ ọfọ na-asị ekekele ụwa chekwala gị nwa gị mana echetara m na ị gwara m na na-enwere nwa inwe ka nwaanyị na-agụzi ọfọ ka ekekele ụwa chekwala m hmm? enwekwanụ m nwa na-etifọnụ n'ụtụtụ iru ọnụ ntụ ụtụtụ ihe ọnụ chineke anyị yọọ ya amara ngozi yọọ ya amara agamnihu hmm. ise na nna gị ọfọ chekwa nwa nwa nke nwa dịzi ebe one amụmụ nwa ọ ya bụ na ịnụchara o nke ịmazi ọzọ bịa ebee ka nna gị na ndị nwunye e jere nke a harapụ gị ebe m ọzọ bịa ha jewere mmemme ha jewere mmemme Eh? Eh, eh, eche m na esila ya akọrọmakụkọ ya akụkọ ilu ka ọ na-ara m ya nsogbu adịrị ihe mere bụ ka anyị na anyị zasịa mbara gosi ọlụ anyị akọrịbazị akụkọ não dá. esi na nke ọyị hei jerokwa esi na nke ọyị ya isi na nke ọyị gị ya ibujugo tojuo wee kwa ikwuo nku ee n'ụdị mgbe ọbụla sọrọ gị pụọ mgbe ọbụla sọrọ gị bata mkpụrụ obi eza nke lọlọ ọla edoro na ya ka ị ga-eme nke ahụ ịtụgbuo onwe gị anụ ọfịa ịtụgbuo onwe gị nna enwe ihe dị njọ enwe ihe dị njọ ije efe ọyị m ikwu ọzọ kịta mgbe ihe a mmasị ya gị anya atụrụ atụrụ ndị ndị obodo ewu ahụ ndị nche ndị nche ndị nche lee uwe ahụ nke nsọ nwunye akpa ya lee na oke ọfịa buru ya kwa na ya bụ pịkọsịa na ahụ lọlọ bụtụ na ya bụtụ na ya na ozugbo ozugbo isi onugbu unu nwa kedu udo mmeri ife na-eme ka ndị gụrụ nwayọ na-egbu unu eze dị na eze n'ụbọchị e ga-arụchi anya anya ubi a unu amụrụ mgbe ụlọ mana igwe diọkpara ga-azụ ya azụ achọrọ m ka m bido ụbọchị tata wee zụba ya kụziere ihe na ọma mechie ọnụ gị ọ na-ekwu na-ekwu ee eh? ana m enye gị dịka iwu n'ụbọchị tata gbosi ozu ị ga-anwa anwa gị na ndị ndị nche gbosi ozu ị ga-anwa anwa mekwu ife ime n'ụbọchị tata akpa m ụlọ eze na ndụ ehuchie m ụlọ eze na ndụ agwa m na ife na-eme ọkwụ na ife dị ọkwa não obrigado. a na-ewefu ewe ife ọ na-ewe mmadụ ewu odogwu odogwu awụrụ obere ife ihe aka nkụ ị ga-ahụ dike hmm? a ga-asị na mberede nye dike ọrụ mberede ka eji ama dike hmm? ọtụtụ ga-abịa idufigo ọtụtụ ga-abịa kọrọ egwu kọnye gị n'ime mgbe ahụ ị ga-eti ihe a na-ekwu ọbụla na ịbụ nwaanyị agbọghọbịa karị mma wezi egikwana ha ntị egikwana fa ntị chacha ndụ mbife nna m ndewo imeela nke ukwuu ndụmọdụ nke anyị nyere m tata e, agbaala m ume emeela ka obi shie m ike na ihe ọbụla m na-eme mana nna m enwee ihe m chọrọ ka ị nke a ogene nna m biko oge ọbụla ị na-eje njem a njem a ị na-eje achọrọ m ka m soro gị na-eche maka na ụdịrị ụdịrị ọnọdụ a na-edesa ahụ na anụ ụdịrị ụdịrị ihe a na-eme m na mgbe ị nọrọ ya ọ na-eme m mmụọ ma na-ajụ oyi nna m biko ehm, ntị ga akara ntị nke anya ji aka anya m hmm? eh, ihe ga-eme oh, ka igwe na ụdịrị mkparị na mmiri inyere m n'ilu ndị odibo gị gị, kekwara ihe ọ na ịmaghị ozi edere mkparị na nne na inyere m tata ịmaghị igwe ya ya mgbaghara mgbaghara mgbaghara ịnụ gbee n'ọnụ m ịma nọ osisi wee bịa imekọta n'ogbe n'ọnụ m ma na-achọ ịgwa gị bido tata gaba l'ọrụ bido tata gaba n'ụlọ a ị ga-akpachapụrụ onwe gị anya anya pụrụ iche o maka ọ na-eme ihe ife m ga-eme na m ga-anachisi gị echichi niile echiri dịka lọrụ ịchọ ka ịkụọ n'aka igwe ihe aka ka kwuru ihe aka ka kwuru hm, nsogbu adịrọ nsogbu adịrọ

ekwu na nwa abụ amụzi onye ma nke o nyegoro igwe igwe weri na-ezuzugharị ọkwa ofu ihe a ka nne ya megidekwara ebe a megide wee mee ihe mere wee zuzuru sebapụ pụ ya kịta na nwa ebidokwana hmm. makwụkwame o nwekwaghị ga-emekọta ka nwa a napụ m ihe ruwere m n'obi eze ọmanye nnọchinata nwụkwa anya igwe n'obi a n'obi igwe ọmamme ọmamme mmesịa ya ọ mara na nwa akpụda bụ onye ibe ka ọ bụrụ onye ụzọ ka ọgwụ hmm. hmm. mana ife abụrọkwanụ ọgụ nne na-agbara nwa ife abụkwa ọgụ mma anụ anụ ka ọgwụ ife abụkwa ọgụ mma anụ anụ m ga-emekwa ọsịsọ emekwa ọsịsọ ka ya bụ ihe gharakwa ịkwa m ka aha ịnapụ m ọ na mgbanaka hmm. <laughs> ọ maka nke igwe <laughs> nke igwe bụ ofe nkupu mmesi onye nke ahụ ife eh? o were ikpere ya wee gara ije n'elu okwute wee na-ayọ ọ na-edo iko n'ime

chere m ka m fụ gị ịfụkwara afụfụ niile ntabara kemgbe afọ ole na ole e, oru kịta a ga-eri uru ya ya ka ofu ofu aga m evu pụtara tinyere m aka n'obi si na ya ga-eri uru ya ya ka m bịara sị ka nyere m aka biko nyere m aka kama ihe a ga-eme ya ogirigiri ka a na-agbụgị ose na a na-alịla ukwu ose elu ọkwanụ nkiri nkiri ka a na-ekiri ododo na ejili ododo na ozu ọmụ bụ anya ndị mmụọ mụ na afọ dịla ọra niile ọkwanụ mgbọ aja ndị ga-eri ga-eri ndị na-ahịa erila ọha n'aba lọlọ ije gị dị mma ịbịa n'oge nnọọ oh. ma efe kwesịrị ka ime rapụzielụ mmụọ bụ anya mmụọ tụpụrụ nwa nkịta ọkpụ hapụzielụ ije ya na ndị mmụọ mana matakwa na ya bụ ije siri ike ah, ya bụ ije siri ike mana eh, eh, nsogbu adịrị ọnụ osigide ike ama m na ya ha ọkarịghị gị ike eh, ihe ọbụla ọ ga-ewe ego ọbụla ọ ga-eri anya mmụọ mate m m ga-enye gị ya m ga-eme ihe ọbụla isi mmiri ma ya bụrụ na ya bụ osisi kwuchiri m ụzọ ewepụrụ ya nyere m aka biko bụ anya na-afụ ndị mmụọ wee na-agwa ndị mmadụ ihe ndị mmụọ na-ekwu gịnwa kwuri ọnụ na-ekwuchitere ndị n'ebe ndị mmụọ nọ ọkwa ngịnwa bụ onye mmụọ na adị akụziri ndị mmụọ ndị mmụọ ka esi agba egwu ka ezi esi wee gwa m ihe ibe m ji wee kwuo nwatakịrị nwere ikikere na bụ nwata anwụla nwata nkịtị mebutere gị ya gba m ihe ọ ga-eri ihe achụ aja mana aja ihe achụ si gwalili ike ee mgbe kwuo ya kwuo ya bụ aja na mmemme ya ihe weta ofu nwa gị mba mba onye ebe ahụ ụmụ m nwanyị kwesịkwana okwu ike hei uh-uh. biko aga m ewere iwe o oh. jukene ndị mmụọ ahụ ọzọ biko jụtagodi ha mebu na ịnụ ha ọfụma mebu na o nwere nke nke ajọ mmụọ nọ n'isi wee kwuhapụ nke a biko jụtagodi ndị nke dị mma ka ha mara ihe ọzọ a ga-eji wee mee ya nke nwa m nwoke mbananụ pụtawa pụtawa ebe ahụ onye agawe mbara biko nụnụ jụọ ha ọzọ jikini ya ọzọ biko e ọwanụ ngịlịngịlị ka ọ na-ekili ododo na-ejili ododo enyi ozu arọ dike oke arọ ndị mmụọ ekwugo ọbụ nwa gị ka ihe eji wee chụọ aja ọ bụ na ọ bụla ya rapụ ya bụ nwata ka o jee chie eze kwesịrị ya ka o chie ndị mmụọ ekwusigo Ha ha ha ha ha! karịa na m ga-eweta nwa m eh? ịda gwere m nweta ihe ọzọ nke nwa m nwere nweta nwa m nkwa nke ife nke a dị mana njikwa nna m agaghị eme ya ọ bụrụ na ihe niile m gbawara mbọ ya wụ ihe nara n'iyi ọ na-afụ n'iyi ọ bụrụ ya bụ na echie e njọkịrị nwa igwe ọbịa na-apụ ah, ihe m mụtago n'aka ọ bụla na ahụ wee daba n'aka ya nwe hmm? hei mba mmankwụkwa nka mmankwụ nka nrapụrụ ihe mma eri oge eri nọ n'afọ nne ya aje m ya rugbuo ya ọ bụla rugburu ya mgbe ahụ ofe niile a na-akọ nwa onye na-akọ akụkọ ugbu ma lee ya nụnụ lee ya ka nwa m ga-ekwe n'ihi ihi nkanka nwa wee nwụọ Siko le funa ya yo bona. No ma tese. Ke fina ko. Ajoba ajoba ke bo ko kwa tese. Ah, yes, I can. I can. Ka ka kwa ka tese. Ke mbele ki jiwe nwo bi ojo na ebe mu no. Kuno mu mu no. Hey. Iwe ne jo no. Ki iwe na po mo fun wa. Hey. Mba ni no bi ajuru. Mba. Tela não we ba. Na ora jo ko ka não wa wa na. a papa le si. Ọ̀pọ̀lọpọ̀ ọ̀pọ̀

maka nwa abụbịa nwata abụbịa jụrụ ajọ mkpụrụ sọrọ nwa wezụga na onwe unu n'ebe ajọ nwa ahụ nwa ọ bụ ezigbote amụsụ ama nwa a bụ ezigbote akakpọta amụsụ e, obi m na-agwa m na nwa bụ ihe gburu Uchenna nwa nwa bụ ihe gburu Uchenna nwa m aka ya dị ya otu a ka nne ya siri nwụọ ọnwụ ihere ndị ya sara n'ọnụ otu o si atafiara m na-agaghị obodo n'obodo tupu ọ nwụọ ọkwa ofu ihe a ka nwa a chọrọ ịga na-eme n'ezinụlọ anya ọsasa maka ya tupu ọ nwụọ biko biko biko eji m chi anaghị na-ayọ achọ nke unu na ya na-abụ na-enwe mmekọrịta ọbụla achọkwa m ya biko eh? amakwa m ihe chi ya anaghị ji megba ya nkịta ọka nọ na-akpagharị wee hmm. ghara ikụkwu ya ofu abalị hmm. ọnwụ otu nne ya obi ajụrụ mma ama zọgburu nwa arụrụ ekwetara m obi ajụrụ ụzọ nwanne m nwoke ekwetara nwa ma mmenwu dị otu a nna ife abụrọ ife obi ajụrụ ga-eme ọ ga-efugo emeka ma m cherekwa eh? o gị n'ọnụ ụka gị n'ahụ a na-ekwu ule ya ọ dịka na anwụ mmiri n'okwute onye m nso na orie orikwere n'ọnụ ọ ga-agbụ ya ọ bụghị nna origo ya ọ ga-agbụ Emeka biko gere nne ntị nwekwa mgbe nne ga-apụta na ọ anyị ọma mgbọ anyị ukwu na-abụrụ ihe ga-adịrị anyị na mma ebikozi anyị gee nne ntị biko mana ọ bụrụ a ga-emezi ka mụ na obi ajụrụ bụrụzie dezo n'ilo na-elozi ilo ọ dịrọ mma nne mana anọgo m efe ikwu mma maka mmesi na ezozi ugbu a ihe m na-achọ ikwu bụ na onye ọbụla ya na ndị mmụọ na-erikọ ndụ ọ na-eji ogologo nga nke toro ogo biko maka ndụ gị amarọ ọma achọrọ m ka onye ọzọ narị anyị onye maka origo n'ọnụ origo ogbomọnụ Ô, é que é bem mais no outro É? Quem é bem é o no outro lugar? Biko, aí, homem. É que nem zigo, não. ekenezikwana m ọzọ ime anọ ekene gị niile ahụ ị nwere e? ọkwakwaghị o nwere akpa ikpokọta afa ncha ịfakpụ ihe n'ime akpa gị famie ya famie ịfa m ga na-agafe ewepụtakwana ya nna agafe ewepụtakwana ekenezikwana e m ị na-anụ ya amoosu ogbu ọchụ afọkwa m ihe dị na ekene nkelere gị e? afọ m ihe ọjọọ dị na ekene anọ so ekene ka nkelere gị fọ ihe eh, ọzọ ihe ọjọọ dị na ekirikiri enyere m gị ekele enyere m gị ee eh? eh. ị na-amụrụ m amụ ị na-amụ m amụ imezugo ee amoosu ndị ọga imezugo ọga ime ọzọ bịa ka ime obi atụrụ bịa ka ime ọzọ biko eji m chi ana anyị wee na-ayọ gị hapụ mụ na ezinụlọ m aka m nke a bụ ichi mbụ n'ikpeazụ m na-enye gị ifu m gaa ife ụmụazị m gaara onwe gị ekwere afọrọ ekwera m ọnụ ma ọhụ ya ma ọ ya ị ga-eme m mee ihe m ga-emecha wee chere na mmiri ya kwe na anụ ya hapụkwa m aka hapụkwa m na ezinụlọ m aka imego nke imere chọkwa ọzọ ị ga-eme amaozu anya mmiri ụtụtụ ọbụla ọkazi mma obi mgbawa ihe ọbụla ọkazi mma anya mmiri anyasị ọbụla ọkabụ mma Come before Lord, sir. Mau di tak ada nnụnụ gasịrị ndị ife ihe eme ị na-enyo ndị ọcha bụ ị na-esi ma ya kịta maka ihe ọ dị gị ka ma ga-aga menwe ebe onye nwesị ndị odibo ebe a ụdị ndị abịa n'obodo a gasị na ha emebigo obi gị ule na obi ajụrụ biko bịa bịa anyị nwere onye mmadụ ọnụ anyị na-ese okwu nweta mere gwanụ m ka anyị oge mgbaghara biko gịnị mere emeka nwanne m enwere oge ọbụla imejọrọ mana ọ bụ nne gị nne gị dọrọ m aka na ntị si na ya nwụka na anwa fụkọ eh? na ọzọ maka na ọfụkọ mme ọzọ ya agbụ m akpụkpa na ndụ ọ bụrụ m ebubo si na ọmụ agbụrụ uche nwanne gị biko ka m onwe m ka ya ya wee na-anwụ obi ajụrụ ka ka isi ekwuzi otu a ọkọmana gị nọ n'obi eze a eri mgbe ịma onye nne m bụ ọbọta ka o bido mebe ụmụ ife ọ na-eme ọbọzi ji ọfụ nke o ji abụ anya ụfụ ihe ị na-ekwu na ọ dịghị m obi mma ị kwesịrị ịma na nne m nwee ka o si eme ọ bịa ga-ebute mụ na gị esemokwu mba na ọ dịghị mma biko mana okwu gbasara nne gị anụ ọ na-akụrisi ma ọ na-egburisi ma ọ na-agba m obi oge niile obi mapụ m sịra ka ezife ebe Eh, ị na-abịa oke ọka dị gị nke iso ya pụọ m ga-aga gwa ya nne amarịcha nwoke dịkwa ka ị na-etozi nnọọ ee eh, bụrụzie nnọọ ọmarịcha okorobịa na-etopụta nna mma ee nna bute n'oche ka ị nọ ọzọ anyị ga-ekwudo okwu mba lọlọ biko o nwere nchọburu ije tupu m n'ozu gị sị ka m bịa za gị biko ịma ihe na ikwu kwuo na ọ dị m ọsịsọ biko na ndị odibo anyị bụ ibu dị arọ ọkwa na ha bụrụ gị kpọkwa m kịta ka m jeje chie ha echi achọzi m ka ị na-eme ihe ọbụla dị arụ maọbụ ihe ọbụla siri ike n'ebe a ị ga na-ejuzi afọ kịta nna lọlọ hmm. biko kwuo ihe ị na-ekwu ka nsị ebe a pụọ biko obi akwana ka anyị rịọ gị ịgbaghara m jiri ihe ọjọọ niile ahụ mmekọtawara gị biko baa n'ime a naanị obi gị fapụtasịba afa tufuo fa ee eh? iwe were mgbaghara wee mechie ya biko biko biko ezi nwanna m